ndị be anyị asịrị ife ọbụla a na-eme nwaanyị adịrọ ya na o nwere isi ka m kpọbata kene ofu ezigbota nwanne anyị nwaanyị onye ụwa niile na-anụ afọ ya ụfọdụ amụrụ n'ọnya mana ya adị mma ka o jiri ọnụ ya kọwara ọra na onye ọ bụ afọ mbụ Mrs. Francisca Chiamobi the Madam Big Ben the Madam Big Ben the only Madam Big Ben the only Madam Big Ben kedu ife eji emarịkarịcha gị ihe eji ma m ụgwụ nne na-enye ụmụ nni mm-hmm. aka na-esi nri na-akara aka ka ọ dị mm-hmm. na nne m ka m wee sata ya aka chukwu wee dị ya o wee na-aga wee na-ebuje m na mba niile ọ dị mma anyị chọrọ ịma m ka ọnọdụ ife mere ebe a taa taa gbasara sinetọ Dr Patrick Ifeanyi Ụba ka ọ dị gị n'obi enwekatago m aṅụrị ife a bụ ihe na-agụ o agụ m dị m n'obi maka na Ifeanyi Ụba bụ mmadụ ọha o so me m ihe m bụ tata onye nke m ka ọ bụ nwanne dị na mba ama amafe ọzọ mma akpụ ya mana onye ọbụla mana Ifeanyi Ụba bụ onye nke madam Big Ben ma n'ụtụtụ bụ na-ehife mgbe na mgbede ọ na-aza ị na-anyịfụ ka ọtụtụ ndị eji mmadụ Igbo si wee pụta n'ikem n'ikem taa ị na-eche na Dr. Patrick Ifeanyi Ụba sinetọ anyị taa taa na ọ ya eme ife ndị mmadụ na-atụ anya na ọ ya eme na olu ebe ọ na-afọ eje ọ ya eme karịa Igbo bụ Igbo kwuo n'ụlọ ebe a taata mgbe m na-achọ iji ụgbọelu wee bịa afụghị ụzọ mgbe anyị ji wee chọba chọba chọba ọnọdụ etu aka ka isi wee mee wee nweta ọnọdụ wee bịa ba Abuja igbo gwuru n'ụlọ ịbịakwa ebe a tata igbo gwuru n'ụlọ o ya eme karịa o ya eme karịa maka na ndị igbo gosikwa ife ndị igbo ji bụrụ ndị igbo mụa kwenyere na ọma ọma emejọ anyị ọ ya eme ya ọfụma ka o nwere ike wee o nwee ebumnobi o ji wee pụta na-eje for senate anọghị eme ka o wee mekwa ebere ka o nwee ike jebe gọvanọ anaghị m ekpe ekpere na chineke ya eme ọ mecha sineti a ọ nọ na ya ka o nweta gọvanọ ka ọ bụ gọvanọ ọf anambra steeti maka na ọ bụrụkwa ya o nyere rutụkwa m aka o ife ọma ya agwakwa m ihu o kpọkwa ndị nọ m n'akụkụ ihu nna si na chineke ya gbaziri ya ọ rụọ ọrụ wetara anyị ife wenatara anyị ife ebe dezie saịdị anyị ọfụma ka ọ ọ ya abụkwa mgbe ọzọ atụba akwụkwọ ka enwe ike tụnyekwara ya akwụkwọ ka ọ ghara inwe ajọ mmadụ ya kpasasị ya anya ka ọ ghara inwe ajọ mmụọ ya kpasasị ya anya ka ọ rụọ ọrụ arụta ya ọfụma maka na asị n'ụzọ dị mma aga ya nga na ma na-ekwere m na chukwu ya eme ebere ka ọ rụọ ya ọfụma na aha jizọs kraịst bụ onye nwe anyị. eme ndị be anyị ụnụ anụgo onu nwanne anyị nwaanyị madam big ben na-ewu ewu ọsị na sinetọ Dr. Patrick ifeanya Ụba so wee mee ya ife o ji ewu taa. ee eh? anyị na-asị na ka o kpelu ka o lelu ọkụ ezigbo nwanne anyị ezigbote onye ọzọ ụbụlụ ee eh? anyị na-asị gị ịnabakwa Lagos iji awele ee eh? daalụ nwanne m